AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa ka chineke gọzie gị ka mara nke chineke dịrị gị n'ezinụlọ gị ka onye nwe m mee ka ihe gara gị nke ọma ụbọchị niile nke na-adị ndụ onye nwe m ga-anọnyere gị biko n'ụbọchị taa anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche n'okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ ajụjụ nke ka nke nye ndị ntorobịa ụmụ m ndị a na-etota etota ajụjụ a m chọrọ ịjụ anyị bụ gịnị bụ ihe ị chọrọ iji ndụ gị ime ọ bụ gịnị bụ ihe ị chọrọ iji ndụ gị ime ihe m ji na-ajụ ajụjụ a bụ na ana m ahụ ọtụtụ ndị ntolobịa, ndị ahụ siri ike ndị Chineke kere ha wee zuo oke ma ụmụ ntolobịa ndị a bụ ndị na-ahụ onwe ha dị ka ndị na-enweghị ike ime ihe ọ bụla m na-ele ihe ndị a anya ọ na-ewute m ọ bụrụ na ọ dị ihe a ga-eme ka anyị nwee ike na-elegharịtụ anya n'ihe ndị ụfọdụ mara otu anyị ga-esi wee mee ihe ụfọ ya enyere anyị aka ụwa ugbu a abụkwa ụwa nke mmadụ ga-anọ na-eche onye gị nyere ya aka oge agaala mgbe ndị mmadụ na-asị nne ji mụ na onye a nna ji mụ na onye a onye a bụ nwanne nna m nke a bụ nwanne nne m gị dabere na ha dịka anyị na-atụgharị uche site na mgbe ruo na mgbe ụwa abụkwaghị ihe ọ bụ ihe niile emebiela ọ dịkwaghị onye tụkwasịrị ibe ya obi n'ihi na ihe metụ n'akụkụ ebe a onye asị ọ bụ nna onye dị otu a dịka na mgbe gara aga nwatakịrị ya na mmadụ bi ọ dị ihe onye ahụ gara gata si na asị na ọ bụ nwa a na-eme ka ihe ghara ịgara ya n'ezinụlọ ya nke ọma achụrụ nwatakịrị wee chụpụ ọ bụ ya bụ ihe m na-elecha anya na-ewelite ụdị isiokwu dị otu a n'ihi na ihe ndị a na-etinye m na gbalụ gbanọ ana ama ama ihe m ga-enwe ike mee n'ihi na ọ na-eduba ụmụaka ndị a n'itinye aka n'ihe nke na-ekwesịghị ekwesị ọ bụrụ ụmụ nwaanyị gaa hụ ha ebido gagharịwa chee na ọ dịghị ụzọ ọzọ a pụrụ isi baa uru ghọọ mmadụ ụmụ nwoke ụfọdụ n'ime ha gaa hụ ha ebido hiwe n'okpuru akwa ebe ụgbọala na-agbafesi ma ọ bụrụ na obodo mepere emepe ma ọ bụrụ na obodo emepere emepe gaa hụ ha ha na-atụrịgharị agagharị ehihie na abalị ọ dịghị ihe ha na-ejide aka m na-asị gị n'ụbọchị taa ọ bụrụ na chineke ekeela gị kezie gị ịkwarụghị akwarụ ọ dị ụfọdụ n'ime ndị kwarụrụ akwarụ ịhụ ha n'otu akụkụ ị ga-ahụ ka ha nọ ọ bụrụ otu aka ha ewere ya na-adụ akpụkpọ ụkwụ na-eme ihe ndị ọzọ na-akpa isi na-achọ ihe ha ga-eri gị onye ahụ gị zuru oke biko alala na nkwala chineke emeela ihe o kwesịrị ime ebe ị nọ ihe ụwa chọrọ n'ụbọchị taa bụ bido dịnụ bido ka a mara na uchu dị gị na ị chọrọ ịba uru na ọ dị ihe ị chọrọ ịghọ na ndụ ọ bụ ya bụ ihe ụwa na-achọ ngwa ngwa ịmalitere otu ahụ chetakwa ọ dịghị anyị na-emewe ghara Chineke Chineke a na-agha ilebara gị anya ọ bụrụ na anyị ga-echeta ntụgharị okwu anyị n'ụbọchị ndị gara aga anyị sị na ma ibekuru Chineke akwa ọ ga-esi anyị bilie ma ngwa ngwa ibekuru ya akwa o biliela inyere gị aka gịnị ka m ji na-ekwu okwu a ọ bụ na onye ntolọbịa nwe na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m achọ ka anyị leba anya n'isiokwu a nke ọma mgbe gara aga ọ dị otu nwa okorobịa ewere n'ụlọ ọrụ iwere igwe ịrụpụta ihe ọbụla nke edere nna ukwu dere nye ịma na ndị ya abụghị ndị ahụ a na-akpọ ndị gbaliterela n'ọkwa dị otu ahụ ndị a na-akpọ ndị gbalitere bụ ndị ọ na-abụ nna ukwu gị iguzosi gị mee ihe dị otu a mee ihe dị otu a onye ha ala gị ụzọ isi eme ihe ahụ gị ga-arụpụta ọrụ ahụ n'ụzọ nna ukwu ga-esi nara ya ya enwe afọ ojuju ma onye nke a bụ onye a na-edebe nna ya ukwu dechaa ihe ya ewerezie aka ya ịfụta ihe ndị ahụ n'igwe ya ruo otu ụbọchị o nwere ohere inyocha asambodo ndị niile na-akụzi nkụzi n'ụlọ akwụkwọ mahadum ahụ ya bịa hụ na otu onye na-ezi okwu bekee na ihe onye ahụ nwere tutu ya ezinwe okwu bekee bụ ihe ya onwe ya nwere na agụmakwụkwọ nke etiti ya si tụfu ya kwa Chineke ekwela ihe ọjọọ ọ bụrụ na onye a nwere ihe a m nwere bụrụ onye na-ezi okwu bekee n'ụlọ akwụkwọ mahadum ọ bụ gịnị ga-eme ka m ghara ime otu ihe ma ọ bụ nke ọzọ ya ebido ụbọchị ahụ tipụta onwe ya ọnya banye n'ịmụ ihe n'ụbọchị taa nwa okorobịa ahụ bụkwara onye ji asambodo nke mahadum ezinụlọ ya gbanwee ụmụaka ya agbanwee obi ụtọ jupụta ebe niile ọ dị nwa okorobịa ọzọ ihe ọ na-agba bụ ọgba tum tum ya dị otu ụbọchị nke ọ na-ege ihe ememe nke a na-eme n'igwe na-ekwu okwu a na-akpọ redio ya gịta na ọ dị otu onye bịara iche nche n'otu ụlọ akwụkwọ onye ahụ nọkwa n'iche nche chee nche otu afọ afọ abụọ iru na nke atọ ya si tụfiakwa ndị a dum na-agagharị ha ma na-eguzo ebe a ha bụ ụmụ ibe m kama ibi ndụ otu o kwesịrị ibi ndụ akwụọ ya ụgwọ ọnwa otu ọ bụla ọ mapụtara ya erie ihe were ụfọdụ ya dowe n'otu ntabi anya nwa okorobịa bụkwa onye bara ụlọ akwụkwọ were asambodo ndị mahadum wee pụta nwa okorobịa nke a na-agba ọgba tum nụrụ ihe a ga-agba akwụkwọ nke a na-eji amụ akwụkwọ na mahadum ịma ugbu a ị ga nwere ike nọ n'ụlọ gị mee ihe ọ bụla nke chọrọ ime gbasara ịgụ akwụkwọ ọ bụghị naanị ma ị gara n'ụlọ akwụkwọ ọ bụ n'ezi site na mgbe ruo na mgbe ị ga-aga ebe ahụ ka a na-elebatụrụ gị anya nke a bụ ihe ndị na-akwali mmụọ m n'ihi na nwa okorobịa eleela onwe ya anya sị ọ bụrụ na nnọgide n'ịgba ọgba tum tum kedịkwana maka mgbe ike ga-agwụ m m ga-eji gịnị rie ihe ọ dị nwa okorobịa nke ọzọ n'ụbọchị taa ọ bụ onye ụkọchukwu ọ mụrụ otu esi ege eriri nke ọkụ ọkụ achaa n'ụlọ ya ruo otu ụbọchị ka anyị na-atụgharị uche ya si enyi m na ọ bụkwaranụ na ya na-ege ọkụ a na ya mụtara ya nke ọma o ruokwanụ mgbe ọ dịkwa ọkpụkpụ nke eji arị elu ya ga-eri gịnị ya na ezinụlọ ya nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ ya sị na ya na-ele ule gwa nna ya nna ya enwee mmasị inyere ya aka nwokorobịa jiri aka ya lelite ego ji lee ule n'ụbọchị taa ọ bụ onye ụkọchukwu a maara amaara ịga n'ụlọ ya ihe ndị mmadụ na-atụ ka a na-eri eri na-achụ mmadụ ọsọ ị pụrụ ime ka ọnọdụ gị gbanwee gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ihe ahụ ị na-eme bụ ihe nke lere anya na ọ na-aga nke ọma chee echiche mana ma ọ dị ụzọ si ga-esi wee nyere onwe gị aka otu ihe ị ghaghị iburu n'obi bụ ihe a m palitere ime n'ụbọchị taa mmeghe okenye ọ ga-adị aṅa m pụrụ ime ya m pụrụ inwe ike were ihe ndị a na-eri ihe ruo kwa mgbe ụmụaka m ga-agbalite inyere m aka ihe a m na-eme ọ ga-apụrụ m ịtụ ụtụ amaala ma ọ bụrụrị na nla ezumike nka lee anya ọ dịghị onye na-ana aga ezumike nka ọ bụghị naanị ndị na-arụ ọrụ ndị na-achị obodo bụ ndị na-aga ezumike nka ọ dị mgbe mmadụ na-adọkata akwa ike agwụ ya ya agazuoro ụwa ya ike onye ahụ alaala ezumike nka ya mere n'ụbọchị taa nna na-asị gịnị bụ ihe ị chọrọ iji ndụ gị ime bido n'ụbọchị taa hazie onwe gị ọ bụrụ na ịbụ onye ọgba tum tum na-enwetatụ ego nke ga-abara gị uru iji enyere onwe gị aka were ya nyere onwe gị aka ị bụrụ onye na-azụ ahịa n'itiri ihe m kpọrọ n'itiri ma ọ bụ mkpụrụ ka isi bụ onye na agụghị akwụkwọ iwelitatụ onwe gị elu n'ịgụtụ akwụkwọ n'ezie ọ ga-enye aka ogo nke iji ego ịchụ ego gị maọbụ ịzụ ahịa gị ga-agbanwe ọ dị nwaanyị bụ onye ọkaikpe ya were asambodo ya tinye n'akpa na-ere ọkịrịka si ọ bụkwara na ihe dagharị otu a ya laghachi ga mewe ihe nke ọ mụrụ a na ofu ebe ekiri mmọnwụ ọ bụ ilulu ndị obodo anyị ndị Anambra na-atụ ya mere n'ụbọchị taa gị nwa m nwoke gị nwa m nwaanyị onye na-etota etota biko nyere onwe gị aka mebie ihe ị chọrọ iji ndụ gị ime n'ụbọchị taa gị onye nke na-agbalitela na-aga n'ụzọ nke anyị na-ekwu okwu ya ile anya na ị ka pụrụ inyere onwe gị aka biko ka anyị na-atụgharị uche na ihe ndị a nyere onwe gị aka ọ bụ ọdịmma nke anyị ka anyị na-achọ achọsi ike ọ bụ ya bụ ihe anyị ji na-ezukọ ekwela ka nnọkọ nke anyị na-anọkọ bụrụ ihe efu mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ka Chineke gọzie gị mee ka ihe ọma ruo gị aka mee ka ọnọdụ gị na mgbe n'ihu ka mma karịa ọnọdụ gị ugbu a nye gị ndụ ogologo obi dị anyị ụtọ otu chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya onye okike ka n'ime kraịst ka m bụ ama m n'ịbụ onye mmeri n'ime jizọs ndị seventh day adventist church choir aba east conference unu emeela na abụ ọma nke onye nyere anyị n'ụbọchị taa anyị na-echekwutara gị na ike kraị na ekwentị na 0706 n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi grant emenike nwa chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya eji m ekele n'aha onye nwe anyị jizọs kraịst na-anabata ka ha bụ ndị niile anyị na ha na-erita ụka na igwe redio awr arịọ m ka onye nwe anyị gọzie gị gaakwa n'ihu na ịga anyị ntị mgbe niile hụdata isi ka anyị rịọ amara onye nwe anyị meela arịọ m amara na ebere fụrụ iche iji n'okwu n'oge dị ka nke a n'aha jizọs bụ onye nwanyị amen isiokwu anyị taa na-asị ogbugbo nye nhụjuanya," anya gịnị ka a ga-eme nhụjuanya anya ala gịnị ka a ga-eme nhụjuanya anya agwụsịa ogbugbo nye nhụjuanya? anya ṅadị ntị akwụkwọ James isi ise amaokwu nke iri na atọ ọ na-asị otu a ọ dị onye ọbụla n'etiti unu na-ahụju anya ya kpee ekpere ọ dị onye ọbụla nwere obi ụtọ ya bụọ abụọ mma. ị chọrọ inwe ogbugbo nye nhụju anya akwụkwọ nsọ si na ogbugbo nye nhụju anya bụ ikpe ekpere gbaṅa ntị nhụju dị n'ụdị n'ụdị ọ dị nhụju ndị na-esite na omume ndị anyị na-eme ọ dị nhụju anya ndị dị ka ọ bụrụ na ị maara ezi ihe gị kpebie ime ihe ọjọọ nhụju anya ga-abịa n'ime ya ọ nwekwara nhụju anya ndị na-esi n'aka ndị omekome ọ dịghị ihe ị mere mmadụ eche echiche ọjọọ itinye gị n'ọnọdụ nhụju anya nke ọzọ bụzi nke dị ka nke Job onye nwe anyị jiri aka ya mee ka ọnọdụ dị otu a bịa dakwasị oru ya job n'ime anya niile dị iche iche ọtụtụ ndị adịghị aghọta mgbe ha na-achọla ogbugbo nye anya ha ụfọdụ na-achọrọ ogbugbo gaa n'aka arụsị ụfọdụ na-achọrọ ogbugbo gaa n'aka ndị na-ekpere arụsị jizọs kwuru okwu n'akwụkwọ matiu isi iri abụọ amaokwu iri atọ na asatọ gaa n'ihu ga-eru iri anọ na otu na atọkwa jizọs asị n'ebe ahụ na ekwesu adịghị achụfu ekwesu na ya onwe ya na-eji mmụọ nsọ chụpụ ekwesu mana ọ bụrụ na achụpụ mmụọ ọjọọ ahụ ọ lagharịa na ọ ga-adị mma ma ebe ahụ o si pụọ ma ọ gbara okpokoro gwaṅanụ ntị ị ga nwee mkpagbu si n'aka ekwesụ gị gaji ekwesụ ka ọ bịa gbora gị mkpa ị na-etinye onwe n'ahụhụ kwụrụ ahụhụ ị na-etinye onwe na nhụju anya kwere nhụju anya ọtụtụ ụlọ ekpere dị iche iche taa etinyela ọtụtụ ndị na nhụju anya tinye ezinụlọ na nhụju anya mgbe ị na-aga dị n'ebe ị na-aga si ka achọ iru chineke lezie anya mara ma ebe ahụ ị gara ma ọ ga-ewetara gị nhụju anya n'ihi na ọ dị ebe ndị mmadụ na-aga kpee ekpere ha kpechasịa ekpere ọnọdụ adị njọ karịa mana ọ bụrụ na ọ nwere nhụju anya si n'aka mmadụ abịara gị chineke napụta gị n'ime ya n'aha jizọs arịrịọ m ọzọ abụrụ na nhụju anya gị niile na chineke ga-anọnyere gị o kwere m ghọta na Aịzaya isi iri anọ na otu amaokwu ka iri chineke si atụla egwu gị ka m nọnyere ilele anya gburugburu n'ụjọ mgbe ị na-ahụju anya anụna n'ụjọ nwee okwukwe n'ime chineke otu ihe eji emere nhụju anya bụ okwukwe n'ime chineke atụla egwu gị ka m nọnyere elele anya gburugburu n'ụjọ n'ihi na m m bụ chineke gị m ga-agba gị ume m ga-enyere gị aka aga m emekwa gị mma m ga-eji aka nri omume m kwagide gị m ga-eji aka nri kezi omume kwagide gị onye nwe anyị kwere nkwa na ọ ga-eji aka nri nke ezi omume kwagide gị mgbe ị na-ahụ ahụhụ n'ihi nke a ị na-ahụ ahụhụ chọọ ịchọta ogbugbo lekwasị anya n'ebe onye nwe anyị nọ onye nwanyị anyị asị ọ bụrụ na ị na-ahụju anya n'ikpe ekpere ekpere bụ ụzọ eji agbanarị ịhụju anya rịọwa amara rịọ amara ọ dị ọtụtụ nhụju anya ha ma ọ bụ nhụju anya ka esi n'aka ha abịa ekpere bụ ogbugbo nye ya ọ bụ nhụju anya ka esi n'aka mmadụ abịa ekpere bụ ogbugbo nye ya ọ bụ nhụju anya nke sitere n'aka chineke n'onwe ya o kwere ka ọ bịa n'ụzọ gị ekpere bụ ogbugbo nye ya site n'ekpere ị ga-achọta ogbugbo nye ọnọdụ a n'aka chineke soro m gaa n'akwụkwọ aịzaya isi iri isii na atọ na okwu nke itoolu na-adị ntị ọ sị na mkpagbu niile ha ya ka a na-akpagbu mgbe a na-emeso gị a na-emeso Chineke ọ bụkwa mmụọ ozi nke iru ya zọpụtara ha mgbe ọbụla bụla anyị nọ ahụju anya Chineke na-ezipụ mmụọ ozi ka iru ya ka ọ bịa nọnyere gị ọ naanị nọnyere ka ọ bịa zọpụta gị ị na-asịkwa eme onye nwe anyị arịọ m ya na nhụju anya ahụ ị na-ahụju taa nke ụmụ gị na-ahụju n'ebe ọbụla ha nọ na-ahụju anya o nwere ezinụlọ ndị na-ahụju anya iri nri adịghị inweta ego adịghị inweta akụ adịghị ụmụ agaala skuul ọ dịghị ọrụ ụmụ amụọla aka ọrụ ọ dịghị ihe eji emepe ya onye nwe anyị zigara mmụọ ozi ka iri ya ka ọ nọnyere ndị ya na-ahụju anya mmụọ ozi ka iri ya azọpụta ha taa ana m arịọ ka mmụọ ozi ka iri ya bịa zọpụta gị n'aha jizọs ngwa ṅanụ ntị ya gaa n'ihu sị ya na ọmịiko ya ya onwe ya gbapụtara ha o wee palie ha kuru ha ụbọchị niile nke mgbe ebighị ebi gara aga onye nwe anyị gatara n'ọnọdụ ndị a kulie ndị ya mee ka ha bụrụ ndị nwere onwe ha n'ọnọdụ ndị gbara ha gburugburu nwa chineke nke na-anụ olu m na-adị ntị onye nwe anyị na-esite na nkwa ahụ nke o kwere na-achọsi ike inyere gị aka bụ nkwa nka ama m ihe na-agabiga ụfọdụ mkpagbu ha dị n'ebe a lụrụ di ụfọdụ dị n'azụmahịa ụfọdụ dị na ndị agbata obi ụfọdụ dị na ndị niile dị iche iche ụfọdụ dị n'ebe ndị ha na-arụrụ ọrụ dị onwe dị ihe ị na-ahụ Israel na-ahụ onye nwe anyị na-asị dịka e zigara mmụọ ozi ka iri ya ka ọ ga-agbapụta ha ọ ga-eziga n'ezinụlọ gị ọ ga-eziga n'isi ụmụ gị ọ ga-eziga enye gị onwe gị ọ ga-eziga n'ihe ị na-agabiga gị onye nọ n'ahụhụ na onye nọ na mkpagbu ọ ga-ezigara gị mmụọ ozi ka iri ya nnwere onwe ga-adịrị gị dịrị ezinụlọ gị nzọpụta zuru oke adịrị unu ọ bụrụ na ị nọ n'ahụhụ kpewe ekpere ahụ adịghị gị kpewe ekpere rie amara ị ga-anata iru ọma jehova n'aha jizọs kraịst bụ onye nwanyị. anyị nna anyị ndị niile nọ n'ahụhụ napụta ha mee ka nwere onwe zuru oke bịakwasị ha ndị ahụ na-adịghị gwọ ha ọrịa ndị nọ na nchekasị gbooro ha mkpa ha ka ha nwere onwe ha ọbụna ruo ebi ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele onye okenye eze okafọ charles onye na-akpọtụrụ anyị site na jalingo arịrị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị na n'ezinụlọ gị ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ka anyị keleekwa nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike gị ma na ezinụlọ gị ọ bụ nwanne anyị nwoke kasimia obiọma onye na-akpọtụrụ anyị anyị na-asị ka chineke nọnyere gị n'ezinụlọ gị ka udo ya chia n'ime ndụ gị ka anyị keleekwa nwanne anyị nwanyị chioma onye na-akpọtụrụ anyị site na abia steeti anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ gị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị na 0706 7224. onye mgbasa ozi grant emenike imela n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume ọlụ chineke nke ị na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị na 0706 363 7224 maọbụ gị detere anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndị ndewo